Invite seven people, Lord. Share this message. Share it, share it. if I'm one to eba. Invite your friends. Invite friends. I want to tell you secret. Glory, hallelujah. Enwa eh, abu ncho ibu maka one day yana emi don't na chukwa forever. Some people may be doing something and think that no one is seeing them. So I want to sing this song for those who are hiding their their evil deeds. ife anyị na-eme doo na chineke afụrọghị all the eze families we are about to open ego family oh, ego's family maka mens mbriri ike si na aga emepe nya bụ klọb ego's family ọ ga-adịkwa egwu before Sunday a ga-edediketi ya mana ọnwa abụ nchọ bụ kịta maka ndị na-eme ife doo na chukwu afụrọfa I want to sing that song are you with me <clears throat> E por isso na roia tine quena. E por isso na roia tine quena. Bine buchi megio cheno de gonye na fugi chai. E por isso na roia tine quena. E por isso na roia tine quena. ị pụrụ izonarị ya Chineke enyi m mgbe ị na-ekpuchi mmehie gị chee na ọ dịghị onye n'afọ gị ị pụrụ izonarị ya Chineke ọ sị na ị pụrụ izonarị ya Chineke ife anyị na-eme na nzuzo na-ekpuchi you not hide it from God gị bụ onye gwọrọ ọgwụ na be dibia mee mmadụ ibe spirit of emptiness welu ngozi mmadụ ibe ije tii na bọtụl echi ka ị ya afụ nke ta ọfada gị bụ onye na-agwọ ọgwụ welu progress mmadụ ibe ije tii na bọtụl je tii na bọtụl wee mee ọnya emptiness gbaa mbọ enu gbaa mbọ ala na ọ nwere ife ọya agbata echi ka iko gị ga-eju maka tomorrow bụ ebere anyị nwee echi bụ emptiness onye ọbụla etinye na bọtụl kedu nwaanyị kechi dị mmadụ na bọtụl ọlụta ego ọbịa chie gị agụ a na-agụ ezinụlọ ya echi ka ị ga-afụ ife kedu nwaanyị kechilu nwoke na bọtụl ife ọbụla ị gwara ọ na-eme ọdeweje nne na nna ya ego nọọsụ ọsọ yi ọkpata ọbịa chi ọda ọmaazị maka ndị befa echi ka ị ga-afụ echi ka ọgwụ ya ga-abaghị na echi ka ị ga-ememezi ka mụmụ ọgwụ afọ igwọ ga-aba ya isi tumoro echi niile ebe ọbụla ị nọ kabalụ bịa na ministry ground with empty bottle like this were ya wee bịa eji nwanne gị eji amarọ nna eji nne gi eji amarọ nna emechi nwanne gi iru kabalụ bịa tomorrow morning weta bọtụlụ echi ga adi egwu maka na ọtụtụ ezinụlọ na-agabiga ife ọjọọ taa ọtụtụ oze so ụmụazịfa oluzie mgbe ha ga-enye gị nri ofu akali ogolu nwaanyị eti ya na bọtụlụ na akọmandị ya ana na-akọmandị ya ife e, maka na ndị be si na nwoke ọgwụ nwaanyị ji tọrọ atọ nwoke nwaanyị kechi asị ama m ya lụọ na-ama echi niile amara m onye kechi ụmụnne gị tii na bọtụlụ no more progress again spirit of emptiness na-enye bọtụlụ a nji ị na-abịa n'ụtụtụ echi weta empty bottle wee bịa echi ka ị ga-afụ ka esi eme ekpere break the spirit of emptiness breaking the spirit of emptiness ọ bụ na ị nọrọ nso niile na outside country ị ga-eji empty bottle wee chela anyị online tomorrow mana ọ bụ na ị nọ nso kaba alụ bịa bịa na life bụ life ibe a na-agwa ya ọtụ na-agabiga ya taa o ụfọdụ ụmụ nwoke na-eti mmafa ife na-eti mpafa ife maka ọgwụ eji wee jideba ezinụlọ ilu na oh my god my god my god Ị izo narị ya chineke ọ mgbe ị na-ekpochi mmehie gị chee na ọ dị gị onye na-afụ ya ah, pastọ ị pụrụ izonarị ya chineke pastọ ị pụrụ izonarị ya chineke na ị pụrụ izonarị ya chineke ewo mgbe ị na-ekpochi mmehie gị chee na ọ dị gị onye na-afụ ya ị pụrụ ya Chineke echi ga-adị egwu echi ga-adị egwu echi ga-adị egwu ekwena ka a ịnya akọọlụ make sure you are there on time spirit of emptiness ụfọdụ ụmụ nwoke tata nne na nna fa ada aka fa mana fa na-enyeju nwaanyị fa na ya bi afọ ọ na vileji ụfọdụ ụmụ nwoke nwaanyị mefe anya ọ bụrụ sọ befa kaba ma ụfọdụ ụmụ nwoke alụgwa elu nwunye fe unu na befa dozie ebe nwunye mana be nna ya aja dị ya kedu etiri na bọtụrụ n'agha kontrori ama ama na ama na ụfọdụ ụmụ nwaanyị ama nlaiki ekpele a maka na fọ nwe ndị baji na-agwụ ama na ụfọdụ ụmụ nwaanyị ama nlaiki ekpele a mana ọkwa onye iji jee tọyapụ ya unu bụ ndị ụmụnna ọjọọ dara akara aka ụmụazị tii na bọtụlụ ajọ ụmụnna ndị ichie alụlụ ana ndị nze na ọzọ alụlụ ana onwekwa onye itiri na bọtụlụ jekwa wepụ ya n'abalị a echi niile stroku na-abịakwa ọkwa stroku maka emesi ekpere echi niile onye ọbụla tiri mmadụ na bọtụlụ ga-ada stroku ụmụaka afọ itiri na bọtụlụ fana agba mba elu na-agba mba ana no echi niile backfire na-enye weta eti bọtụlụ wee bịa tomorrow mmadụ ga-agbagide mbọ from January to December nothing to adreesị anyị dị ebe a kịta na nọmba ị ga-akpọ maka adreesị na mkpọ unu ka anyị na-anọ eke mkpọ eke mkpọ echi ga-adịkwa egwu mmadụ ga-ebido ụzọ ụtụtụ na-azụ afịa nothing to show ụfọdụ ụmụ nwoke alụ ụnọ n'obodo oyibo lụọ ụnọ na Abuja mana ụnọ adọrọbe nnafa agụụ na-agụ ndị befa kedu nwanne gị etiri na bọtụlụ echi ga-adịkwa egwu na mkpọ unu bifo seven in the morning maka anyị ga agbasagboo nine o'clock abanyego m steji a ga-agbasagbuo before seven in the morning ịnọrụgwe na-eke mkpọ ilute eke mkpọ isi ndị ọka dapụtara na nke fọbata onye nwa mma ọka ọcha our new site onye eze jizọs kedu nwanne gị etiri na bọtụlụ kedu mmụọ etiri na bọtụlụ mee chia this video chia this video kedu mmụọ etiri na bọtụlụ hei ife na-emekwa n'ụwa ife na n'ụwa a mmadụ ga-ataba afụtasị ya ka o mgbe ọ ga-eli afụ ọta esi ofu ebe bịa kechiri nwa ya ofu nwaanyị na-anọkwa mgbe ikpolu nso ụmụaka yi mgbe ị bịara iji edi na-ata afụ o mgbe ị ga-eli aka ụmụ ofu nwaanyị abịa kechiri nwa gị na-emi ka onuku na kontrol ka alụsị amara m na enyegwa gị mamịrị atụrụ ejirigwe mamịrị atụrụ wee lụọ ọrụ ebe nwa ya nwoke nọ wee sieli ya nni mamịrị atụrụ na ife ụmụ nwaanyị esieli ya nni nwatakịrị lisizie ya ọ na-eme ka onuku mma kọwalụ na ife mmụọ tumolo gwụ na ife eji eme mmadụ ọ na-eme ka onye ala bụ na ife eji eji ụfọdụ ụmụ nwoke n'ọlụ fazụsi ya afefe eje meelụ ụmụ nwaanyị akaụntụ agụụ a na-agụ ụmụ ya na nwunye ya o jee na-akwụ ụlụ ụmụ ndị ọzọ akwụkwọ ei ụgwọ akwụkwọ mana ụmụ ya agụụ na agụfa chia dis message na fa ga-amụta ife ndị eji na bọtụlụ erikekwa ndị ndị ichie tiri na bọtụlụ ndị amaosu tiri na bọtụlụ jebe ejebe adị mma na be anaba adị mma every year obi si boy chiakwa chia yo na ọ mkpa enwe ndị ọlụ aka bụ na ọ bụ na fa alụsịlọ nke fali ọ bụ na fa nke fa na ọlụ ọzọ ama mbịa ye to ye fa atọsọ na ego nni alụta ọgbalie alụta ọgbalie ife a very important ka unu just zie nwanne gị were eti bọtụlụ bie ekpere echi niile enegiretikwa na ekpere a enwego ndị kwesịrị ịnweta kọntaktị enwego ndị kwesị ịlụta unu be nna taa ma duto na-etiri dia progress na bọtụl every year obi si boy ụfọdụ nweta ọlụ a wee mepụta ife obere oge nsogbu abịa liwe ikolo ego niile a echi niile don't fail this prayer ọ bụrụ na ị nọrọ nso welu bọtụlụ chele anyị na line ọ bụrụ na ị nọ nso come tomorrow with empty bottle eke mkpọ anywhere you are listening to me my our number is there then we give you direction oh my god my god my god enough is enough enough is enough enough is enough ụfọdụ ndị etiri na bọtụlụ sọsọ ọlụfa na-enweta abụ ọlụ afọ kọbọ ọlụ tankyu ọlụ afọ kọbọ mana mgbe e kwesịrị inye ya ezigbo ọlụ da emptiness abịa ewere ya nye onye ọzọ anyị ga-abanye na santon sanatoriums tomoro echi anyị ga-aba na omimiko omimi santon sanatoriums echi ga-adị egwu wee breki emptiness dị ebe mmadụ nọ emptiness dị ebe mmadụ nọ were emti bọtụlụ wee bịa ọ bụ amala ụlọ nke ọbụla emti bọtụlụ. empty bottle, empty bottle. Well, yeah, well, Tomorrow, we are going to break spirit of emptiness. Na mama mama, legozia, lege lege, bragado, zindara, brigado, rekada, etigadegu. It's over. Ọ bụkwa na ịbụ onye ji mmadụ na bọtụlụ ji nwa mmadụ na bọtụlụ ọ na-emere ya akaụntụ ị na ụfọdụ ụmụ bọyị tata na nwaanyị jifa fa na-ezu ego ọgafa je na-alụlụ nwaanyị unu ife na-emekwa n'ụwa kịta ahụ welu picho nwa ya anọbọyị wee bịa ka ọ ghara ịgba aka wee bata ka ọ ghara ibu ego ọgị ya jee na-azụ nwaanyi echi niile isi na ogi ya esetụlụlụ ya ụfọdụ ụmụ bọyị tata na-ezu ori taa ọ bụrụ ife nwaanyị famiti na klọb mefa ọgbata ọgị ya apiriko ọ jenye nwaanyị ife na-emekwanụ emptiness dịkwa egwu kedu onye etiri na bọtụrụ onwe visa mmadụ etiri na bọtụrụ onwe visa mmadụ etinye na bọtụrụ enwe visa mmadụ etinye na bọtụrụ oje ga enu jea na-ekwere enye visa kedu obodo oyibo etiri na bọtụrụ kedu obodo oyibo kedu progress ya etigwe na bọtụrụ kedu the blessings ndị ilo tiri na bọtụrụ aya tomorrow ga-adị egwu mmadụ ga na-alụ ka elefant na-eli ka ant ọ dịrọ mma tomorrow tomorrow ọ ga-adị egwu elegozi elegozi elegozia elegozia elegozia elegozia a, legelege bragado zindado echi ga-adị egwu make sure you are the ministry ground it is over ịbụ ọnkụl aji unu na bọtụlụ mee na ụmụnne ya nụbeghị di ụmụnne ya agbatabala ego echi niile stroku kwụ eche ndị ọjọọ ya ọnwụkwa onye ikechi na be dibia jekwata ya kịta maka ma gị nwa dibia kechiri fa ga-ata unu ga-afụ nwa itumoro echi ga-adịkwa egwu ụmụazị n'obodo oyibo for many years for many years etiba na bọtụl na fama mbute ike wee bata ụmụazị nọ na-agba mbọ na-azụ afịa many years obi is a boy business mmadụ na-eme enwere ka ejiri emepụta ife emptiness emptiness tomorrow will be your turn to destroy that spirit of emptiness echi niile e bụ war against the spirit of empty share this message ọ dị mkpa o anyị abịakwaba anyị si e na ị na-eje nke ama ụka ọsọ gị na-eje tomorrow you have to be there anyị abịakwa ịzọ chọọchị mụ na gị ata azakwa chọọchị echi dịkwa egwu Aya. Aya, aya, aya, aya, aya, aya, aya, aya, aya. Oh God, oh God, oh God, oh God, oh God.